ụtụtụ <laughs> ọma na ụmụ ọdịnala Igbo aka m bụkwa onye nke gị Ogbuefi eze a na Oraifite abụ m onye isi nchụàja na Ugochi ọdịnala tempụl anyị na-agba afa gba afa miri emi lụkwazi ọlụ mmụọ dị iche iche abụkwazi m onye isi nchụàja na ọdịnala resoreshon Prayer Ministry bụrụkwazi onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life n'ụbọchị tata bụ afọ n'oge awa nke eziokwu isiokwu anyị ji wee bịa hụ gịnị bụ iyi ụwa mmadụ ndị oyibo gbọrọ ya oath of life iyi mmadụ ṅụrụ in the previous earth life maka ihe ihe nke a maọbụ ihe nke ọzọ mere n'ime ndụ ya kedu etu mmadụ ga-esi wee nwee ike ma ọ bụ ihe mmadụ nwere ike ime ma ọ bụrụ na previous earth life is not favorable n'ụwa nke anyị nọ the present earth life kedu ihe onye a nwere ike ime ọ bụ ihe ziri ezi ma ọ bụ ihe ka mma ịbọ ihe a na-akpọ ịbọ ihe ụwa <laughs> onye bụ isiokwu anyị I can tell you for sure na ọ bụrụ na ị pay attention in this wonderful lecture today believe in me you will learn a lot of things that will turn your life around for good share the link share the link anyị abatago n'oge awa nke eziokwu anyị ekenego ndị enyi anyị ndị sonyere anyị nụ na-asị share the link invite your friends and well wishers ka ha nọnyere anyị share the link invite your friends ka ha nụ from the horse's mouth taata bụ afọ ga-afọtara anyị ihe ọma ma fọpụrụ anyị ihe ọjọọ a sị m na anyị ga-ejere obodo na anyị ga-anakwaziri obodo onye fụrụ anyị cheta nwa ya nwụrụ anwụ sị ka ihe mere nwa ya mee anyị asị m na ọzọ ga-anwụ osisi fụrụ anyị na-atụ ufere a sịrị m ufere ha ya ọnụ ya si n'ukwu pụọ ya a sị m ihe ọma dị n'elu ya dara anyị na na ọdịnala ya pụoro anyị omekụwa kụwawere anyị ha wee fụ a sị m na anyị gboo n'ihu na anyị ga-egbute mma anyị gboo n'azụ anyị gbute mma anyị gboo n'aka nri anyị gbute mma anyị gboo n'aka ekpe anyị gbute mma asị m na anyị ga-adị ka echi na echi adị agwụ agwụ asị m onye si ihe anyị ji wee nọlụ anyị nọgbuo onye a na ndụ onye si ihe anyị ji wee dịrị anyị dịgbuo onye ahụ na ndụ asị m ihe ọma na-eme na be ndị ọzọ ya mere na be anyị asị m nọ n'iru n'iru ka anyị ga na-aga maka na oke enwe na-ama n'iru n'iru asị m na mmapụ adịghị egbu awọ asị m na ụbọchị ihe na-aga okporo ụzọ na ụkwụ ama apụ anyị ama ọ bụgoro anyị ama na anyị ga-ejecha na maka na ọkọ na-akpacha na aja ọfịa ma na-agba onye nwe ya a sị m na onye nkwụ ọtọ nọ ilo na-eche anyị na-eche ihe ọjọọ ya eme anyị n'okwu ya eji ya ekwughị ama ọgwụsị egbe ebe ugobele ugobere nke si ibi ebera ya gosi ya ebe ọya ebe ọ bụrụ na o gosiri ebe ọya ebe asị m kwukwa ya ihe m kwuru sị m na ilo na asị na-egwu ana ọfọ na ogo enwere mkpochi a sịrị m onye si na ife anyị na-eme ama enwe isi si were isi onye achị gị ihe anyị na-eme wee nwe isi ise n'ụbọchị taa akọwagoro gị ihe anyị ji wepụta na ọ bụ ihe niile kwesịrị ịma gbasara iyi ụwa nke mbụ ọkwa dị mkpa anyị ga-ama bifo anyị gaba n'iru na lekchọ nkụzi anyị ji maka ịbịa n'ụbọchị taa bụ echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa ọgọst ga-ebido n'ọgọst 6 wee last ya for 14 days ga-abụ na ọgọst 19 ya bụ ọgọst 19 anwa anyị ga-achụ aja dị iche iche gbuo eburu wee saraka maka ndị esonyebeghị na aja mbụ gịnị bụ aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa aja anyị na-achụ àjà mbụli elu àjà ịpụta ihe anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa n'isi mụ onwe m n'isi isi friends and well wishers all over the world nwee si na distance not a barrier ị nwere ike isonye na aja na agbanyeghị mpaghara obodo ma ọwụwa ebe ọ bụla ị nọ distance n'ebe ebara ya dịka na-esi ekwube ọ bụrụ na ị chọrọ isonye na aja ihe ị ga-eme bụ ọrụ anyị three preya request ya three preya request yes then ime donation token to the account ka isonye na ndị a ga na-achụrụ aja ihe ọ pụtara bụ kwa ụbọchị ọbụla anyị ga-eje na temple chụọ aja n'isi ndị niile sonye na ya bụ aja so ọ bụrụ na ị chọrọ isonye na ya bụ aja send anyị message na WhatsApp 08057837672 ka nye gị aka nọmba ị ga-eji wee kwụnye ya bụ token ndị na-eso ebe na ya bụ aja amadugo maka ya mfat nkwarụ ndị kwụrụ dị ụgwọ dị tụrụ adịghị maka na ha ma uru consistent prayer balụ na ndụ onye ọbụla dị serious n'ihe ọ na-eme so ndị mmadụ ebuku bụ dị nke ọnwa ọgọst na n'isiokwu anyị ji wee bịa mana bifo anyị gaa n'iru anyị ga-azọ ụkwụ na ala hmm? wee kene chukwu okike na ndị anjelu nke chukwu na-ejere chukwu na mmadụ ozi egwu anyị ji abata n'oge awa nke eziokwu bụ egwu bụ egwu belong to the temple ugochi tụwara na temple ka anyị gbanwee obere egwu bifo anyị gaba n'iru isiokwu anyị daalụnụ Bluetooth mode. onye na-ajụ m ebe nchere onye na-ajụ m ana mbe papa m anatala m uwe chọmelala siri ike anatala m na be papa m anatala m uwe tinyela m ọkara aka anatala m na be papa m anatala m uwe chọmelala siri ọdịnala bụ a lụrụ ihe ọ bụla ọ dị ka ihe gị ike tinyekwa latinata ọ bụ oke ike ala nna gị ihe na-esi na nke onye akarịa ọ bụ oke ike ala nna gị kọsara ya edozi wee dịrị gị na ihe na-esi na nke onye akarịa ndị nwere kwuru okwu wee na-asị kedu ka o si dị gị gịnị na-akpọ nna gị na ị na-akpọ nna gị nna gị ga-alụrịrị ọrụ okwu ọnụ ahịhịọ gị ndị nna nna gị ha etinyere gị aka na ahịhịọ ihe ọkpa gị inweta ihe ị na-achọ Mana mgbe hapụrụ chi nke ndị nna nna ha hapụ ya ancestors wee sị na na-abụ chi nke ndị ala ndị ọzọ ọ bụrụ na ịbụ nne na ebe na anụ olu agụ wee na-agụ nwa gị agụ wee na-agụ nwa n'ebo gị kedu onye ị ga-ebu ụzọ si uru ebide nke bụ eziokwu ị ga-esi n'ibu ụzọ bido ndị mmadụ oisie ebido mmadụ gị ego akụ mgbe ọ bụla ị nọ na mba ịkpọkụzụ na abụ onye nsọ nke ndị ụka

n'aka papa na papa ee ka anyị dọburu ya ebe a Ka a bụ egwu anyị ji agbasa ozi ọdịnala anyị kwuru m na ọdịnala bụ ụzọ ndụ wee kọwara gị gịnị bụ ọdịnala onye bụ ezigbo onye ọdịnala onye ọdịnala bụ onye na-asọ nsọ o nwere ụbọchị m gụsịrị ụrụ wee gụsịara ụrụ ruru ten commandment wee gwa na ten commandment abụrụ ndị ụka nyere nwunye ten commandment iwu chukwu okike nyere mmadụ maka ọdịmma nke mmadụ ya bụ ten commandment ekere ụzọ na-abụ bido na iwu nke chukwu nke mbụ wee ruo na nke ịtọ wee e gwa gị na ọ bụ mmekọrịta dị n'etiti chukwu na ihe niile o kere eke na entities of powers wee gwazie gị na nke ịnọ wee ruo na nke iri bụ etu ọ tụrụ anya na mmekọrịta ya dị n'etiti mmadụ na ibi ya na ọ bụrụ na ndị mmadụ na-ebi ndụ etu a na aga enwe great harmony between chukwu ya na harmony n'etiti mmadụ iwu a bụ iwu edebelụ chukwu okike debelụ mgbe o kechara ụwa thousands of years before ụka bịa a na-agba ya old testament ana m agwa gị na ihe niile mere na old testament ndị niile a gbara afọ old testament enwere bụ onye ụka ọbịa so ọ nkụzi nwa chukwu okike nyelụ etu a ga-esi na-ebi n'ụwa ka ụwa wee tọọ kwa ute ọnya ka a kpọrọ ten commandment so ọ ndị ụka ọbịa nwunye aha niile a kpọrọ ebe anwa e kpọrọ ya Moses e kpọrọ Elijah ndị niile afọrọ ndị ụka ọbịa ghọtara ya so ọnya idebe iwu ahụ ka a na-akpọ iwu ọdịnala iwu ọdịnala ọbụla obodo ọbụla ya agwa ga-egbu na mmadụ ga-akpeduna nwunye mmadụ ga-ezu n'ori ịghọtago ga-enwere ọkụ mmadụ ihe niile abụ iwu ọdịnala so ọ bụrụ na na-eme ọdịnala na ịkpọrọ onwe onye ọdịnala ma n'ihi na-egbu mmadụ nwanne pụtawa ịbụrụ onye ọdịnala ịbụrụ onye na-eche ihe ọjọọ ihe eme ibie ihe eme mmadụ ibe gị ịbụrụ onye ọdịnala so onye ọdịnala bụ onye na-asọ nsọ ala mana ala na-egbu mmadụ mmanụ ọ kwesịrị ekwesị na mmadụ ga-edebe iwu chukwu jee na akwụkwọ Leviticus from 17 to 20 o kwuru chukwu okike sị na ọ bụrụ na onye ọbụla debere iwu ya na ya ga-agọzi ya n'obodo anwa onye anwa bi ihe ọma na-emeri ya mana onye ọbụla ga-agaghere ụzọ wee na-emebi ghara idebe iwu ya ọ sị na ya ga-abụ a n'obodo onye anwa nọ ọnụ na onye ahụ ga-aji eze wee kpee ekwere ịghọtara ya so ihe ọ pụta bụ na naana na-agọzi mmadụ ime ọfụma chukwu okike na ndị ana agọzibe gị ịghọtara ya so nke a ga n'isiokwu anyị ji maka ya wee bịa n'ụbọchị taa bụ gịnị bụ iyi ụwa ihe nwe iyi ụwa bụ iyi mmadụ nwụrụ n'ụwa nke mbụ ya maka ihi ihe ọ gabigara mana a agwara gị na ihe ọsọkwa ya bụ na ọnya iyi ụwa ị ṅụrụ out of life na ị nwere ike ịgbanwe maka na the present control the future ịghọtara ya wee mara gị atụ onye a na-akpọ Jabez na Jabez ya bụ ihe mgbu megidere n'ebe nne nọ nne tụkwa ime mmụọ ya wee bakwa ya ihe mgbu pen mana otu ụbọchị ka Jabez sịrị n'ọnọdụ a na ọ ga-agbanwe maka na nkwenye o kwenyere wee kwubi okwu n'isi onwe ya wee si na a sị gbanwere ya ọnọdụ a nke bụ eziokwu na chukwu na ndị afọrọ anya gbanwere ọnọdụ ya ọnọdụ ya wee dịba mma achọghị m ịma ihe bụ iyi ụwa gị but I can tell you that whatever that is ya iyi ụwa in the previous earth life you can superimpose it today n'okwu ọnụ ka chukwu oke ji wee kee ụwa the so iyi e ụwa gị okwu ọnụ i n'ọnụ na-agwakwa gị n'ụbọchị taa ị ga-ejikwa okwu ọnụ wee kwugharịa wọta ebe ọbụla bụ negative iyi e ụwa nke na-adabaghị ikwucha ya itinye ọfọ because na the present control the future gịnị na-ebute iyi e ụwa o nwere ike ọ bụrụ na nwaanyị nụrụ di di amaghị ya o wee sị na ụwa ọtụ ya ya anụ dị gbakwa ọkụ mgbe ụfọdụ ndị mmadụ na-ekwu ụfọdụ careless talk thinking that na ọjọọ si ekwe n'ebe a ka mba o nwere ihe a na-akpọ the eh, faith of life as long as you are living weda ma nke i kwuru n'ọnụ nke imepụtara n'omume the faith of life is within it yes denjelu nke chukwu na ọrụ ha bụ ndị ọbụ ọrụ ha idetu ihe ọbụla n'ime ihe imere na nke ikwuru kwuru n'ọnụ onye abatagoro na ọ bụgoro n'ụka rụrụ ụka ọbịa aghasị gị na mgbe ihe niile mmehie mmadụ merụ site na nke e kwuru n'ọnụ na nke eloro ililo so ihe i kwuru n'ọnụ ma nke ichere chere n'eche akpọrọ ya and tot. ihe niile na-aso n'ihe a ga-ekpe n'ezi omume a ga-ekpe n'ikpe ghọtara ya so ihe ọbụla i kwutere n'ọnụ gị ka a ga-eji wee kpee gị ikpe na o nwere ike nwaanyị a ọ nụrụ di mara di amaghị ya o wee sị n'ụwa ọzọ ji gbakwa ọkụ na o nwere ike okwu okwu biri nwere ike ọ bịa n'ụwa ọzọ ịlụ di abụrụ problem enwere ike jebe n'afa a na-ezighị ozu dị iche iche ọ bụchasị ezigbo mmadụ mana ka ọ nwetawa onye ya asị ya ka gị na-ebiri maka ihi na data okwu ahụ o kwuru nọ na-agba ya ụta na mmụọ iso na ndị nwere ụdị ọnọdụ a asị nga akụzi n'ọta ụfọdụ owu ndị mụrụ nwa n'ụdị mụọ nwa mana nwa amaghị ha ha wee sị nwa ọ bụrụ na etu a ka esi amụ nwa nwa ịfụrụ ya o nwere ihe okwutazi ọnụ die dị ya n'ụwa nke a o so n'ihe na-enye nsogbu ịmụta ọmụmụ ma problem o nwere ndị mụ na n'ihe dị etu a ma ọ bụ ihe nke ọzọ ya o wee kwubie okwu a okwu a echefukwara na okwu onye a kwuru na mwute kedu ihe na-eme ka ekpere mmadụ ma ọ bụ okwu mmadụ kwubiri dị okwu ikwubiri mgbe ị nwere joy cheer of joy mgbe ị nọ na joyful activity that ihe ọbụla dị atụ ọbụla ị nwere mgbe ị nọ n'ihe ọṅụ iwe wee tie mkpu ọṅụ ụdị ekpere a na ụdị okwu ekwubiri na agara in the spiritual realm ọ dị take on form maka na okwu okwu aṅụrị ikwuru eh, with the spiritual energy ọ dị take on form etu a ka ọ dịkwa akwa ma okwu mmadụ kwubiri n'iwe Mwanwa, the, the, the, the, there is power attached to it. It helps it to for, take on form in the spiritual realm. So you should be mindful of what you are saying at any given time, especially when you are so happy and when you are angry. So you try to control your temper, at least when you are angry, so that you will not say what will hurt you tomorrow. You know what I mean? Instead, whenever you find out that you are so happy tọrọ n'ọnọdụ na-eto akwụbiwe okwu ihe ọma positivity positivity positive talks that will help to shape your future ọ bụrụ na ịbụ onye na-edu well so much in your past life ihe ọ pụtara bụ na ị na-entangling yourself and the are remaining stagnant in creation creation does not support stagnation that is mmadụ ikwu ofu ebe ọ sịrị na ọ bụrụ na ada akwụkwọ debereshọn si na ọ bụrụ na ịdịrị ọkụ na ijiri oyi na ya agbụpụ gị minin ọ ga-enwerịrị ebe i in the vibration in creation ọ na ọtụtụ ndị mmadụ mgbe mmadụ mere agadi onye ahụ a na-ebere ibuzi na enwerezi ihe ya dị ndụ eme by made this talking and the decision na onwerozi ihe dị ndụ eme ihe ọ pụtara immediately you say this you have already formed a stagnation taizi iberi bụzi na na ọrụ ị bịara ịlụ n'ụwa na ịlụsi gị therefore you ya no longer active ịdịrị ọzọ ọkụ ịdịrị oyi nwa ọzọ ebe ibilọngụ therefore ịdụgo ihe a na-akpọ stagnation ịdịgo stagnant for the fact that it is stagnant you are no longer supporting the movement in creation therefore you will be withdrawn onye batara mmadụ kwuo ụdị okwu dị otu ọ dịafazi ahụ onye ahụ apas ya on so you must see a reason that you want still want to live in the life of the living in the, in the, the, yes in the land of the living ka ị wee nwee ike na contribute ya own kota. ị na-agwa mmụọ na na ọrụ iji bịa na ịrụsibara by so doing ị na-egosi dị ka dị mkpa maka na o nwere ndị dị mkpa ịtago mana ọgụ nwa ya ekweta yes na ọ bụgoro ori na ihe niile agasịrị etu isetụ anya mana o nwere ndị dị mkpa for that reason supposed to decide na ị ibi ndụ maka ndị ahụ dị mkpa mana mgbe ị bịara filuo na na onwerozi ihe pasta you be withdrawn so learn how to always say positive things and declare positive things for your own good now for ndị go negative iyi ụwa bicos of okwu o kwuru maka ihe ihe ọ gabigara na previous earth life o wee kwuo okwu dị aṅa I can tell you nwere ihe ị nwere ike imewu but I can tell you that your future is in your hands and eh, if you want to change whatever that will happen to you in future is also in your hands what it means is that you will start to rewrite what you want to be happening in your life ọnya ka a na-akpọ ikwubi okwu He declare what he want because the physical, this present earth life, control the future. Because it's garbage in, garbage out. Whatever you sow now is what you will reap in your previous earth life. Onye agbata n'akwụkwọ Galatians 7 said, God can never be mocked. Whatever you sow is what you will reap. So begin today to sow positivity. Begin today to sow good things. Despite whatever that transpired in your previous earth life. That does not count because is like ịgbachighị aka klọk azụ but I can tell you that in this present end life, you can superimpose whatever you want to be happening. Now, in ihe gbasara ihe ụwa, ọtụtụ ndị mmadụ nwere various diverse opinion, various views. Ụfọdụ believe na a na-eji ihe ụwa. Ije o nwere ụfọdụ ndị ị ga eje asụ na ọdịbịa na ọ na-abọ ihe ụwa. Gịnị wee bọ ihe ụwa? Onye a nwere ike ịchaji gị ego ọ sị gị ka ejebe na be nna gị ka ejebe oyi ụwa now don't ask me whether I believe na ọ na-eme insist whether I believe na ọ na-eme insist but I can tell you na nwanwego ndị mma jee kpọta dibịa abịa na befa gịnị ka a na-abọpụta o nwere ike ọ tụọ aka ebe ọ sị na anabọ iyi ụwa ọ bụwa ihe o nwere ike ịfụ o nwere ike ọ sị na ọfụrụ ego ayọrọ na ọfụrụ mkpụrụ nkwọ that is okwute adịghị na-esi na adịghị esi na mmiri apụta o nwere ike ọsọ na ọfụrụ o nwere ike ọgbọpụta miro o nwere ike gbọpụta ego o nwere ike gbọpụta so many other obere other things but irrespective of ihe onye ahụ gbọpụta na nkere ihe ụfọdụ na-eme ụfọdụ na-ahụ eje gbọpụtacha ihe ndị a ha egborie jee na jee chọọ ọkụ ma ọ bụ chọọ ite wunye ihe ndị a n'ime ọ wụnyezie n'ime ya nwa bido gbubere ha anụ kpunyebe anụ n'ebe ọkụ anwa nọ ma ọ bụ ebe ite anwa nọ what are you trying to do when you are doing like that ihe ọ pụtara bụ is like you are condoning that your previous iyowa e you are condoning it then why returning it and the, you want more favorable terms from that their previous CEO. But I can tell you, let me use myself as example. Mgbe m batara ọdịnala, a gwara na mma abụọ eh? Even make some contact. Dibịa gwara m ya na onye m contact of onye na-abụọ yi ụwa. I I contacted the person but mgbe m bịara mụ na ezumezu m na um, the the issue of Eboyi was dropped my ezumezu was like not necessary because now we we are in in in the present earth life that there is always many ways to kill a rat so for me I choose the best, the most perfect, and most suitable, and most effective method. What did I do? I can tell you. So, oh, dwell, keep dwelling in your previous earth, uh, earth uh, of life. ụfọdụ na-abịa si m eze na m gbara ha afọ iyi kedu ihe iji eme does it really count i can tell you that some of you na-awụ one step further two step backwards for me it's not necessary today i'm Ogbuefi Eze-Ana Ugochi Oraifite i have made some fantastic um, progress in this my ordinary journey okay if i start to talk you might not grasps it very well. But you can go to my YouTube channel. I think I opened my YouTube channel on the year 2020. My YouTube channel is less than two years now, although we have over 500 lectures. But you can go where I started from the beginning. You will see the you will see the, the growth. You will see the rising. I started from the scratch. Keep rising, keep rising to where I am today. But I can tell you, from now till next six months, I've already projected where I want to be. I can tell you, even next year, I've already projected it. Because whatever that will happen in this gross material, the earth, must have taken on form in the spiritual realm. Whether you believe it or you don't believe it. That is natural laws of homogeneous species. Now, what I can tell you now is everything is started from you, and everything will end in you. Your mindset. Some people don't even have productivity mindset at all. What they always think is negative, hindering themselves. I can tell you, you are the cause of your problem. Some of the reason why you are not ascending is because of entanglement. You have to detach. That's what e mean na nnukwu na ọ ga-afịa ahụ ọgaranya ịba n'ọnụ aga because of so many entanglement have mana o nwere ndị bụ ọgaranya physical ọgaranya mana they understand how things work in the spiritual realm they are not moving around with baggage of loads yes but some of you whether the person is rich or poor. Some of them are carrying so much baggages, filled with unnecessary distractions, unnecessary roads that will even make it more difficult for you to be moving transient in the spiritual realm. So what I can tell you today is that it is no longer necessary. The best method is this. I did not do it. And uh, I can't remember doing it for anybody. anybody that have already come across me. What I normally do is that if your EUI is the cause of your problem, when I'm doing any your work, I will be able to reverse it. And mekubioku with the, the sacrificial materials I have in my hands. Now, okwu na ihe ọsọ ya bụrụ iyi uwe ọbụla onye na-etu onye na-etu a took in his previous earth life Now today dịka onye nnukwu onye nchụaja dịka ezara i spyposit today i'm spyposing that negative yowa i'm spyposing it with positivity i'm spyposing it with long life prosperity ihe ọma let negative things stop to happen Let's have a new beginning. Let's start from a clean slate. That today, that all things have passed away. Everything has started start new. I now superimpose and decree the new order, new oath of productivity, filled with productivity, energy. And by so doing, a new slate eh, of those negative things will be changed. But the karma aspect is still there. But whatever that is you said using mouth can still be reversed using mouth. Do you get? Yeah, stop entangling yourself. The problem is, yeah, yeah that's why even in some spiritual book he said, yeah, men of little faith. He have little faith. Emesa woro mouth. Say I'm back you. mụnwa wee kwuo si mụnwa wee gbuo ebi eze na Ugochukwu wee sị that I don care I don't bloody care of whatever that is the previous iowa e that now I'm decree I, I, that today that I, I already declared I decree what I want to be happening in my life and I will match it with action I will never allow the negative aspect to weigh me down. And the same thing can happen to you. You, yes. So stop entangling yourself. Sometimes here the boss said that you are. Because you don't want to discard what is there left over. Then how do you expect to have a, a new beginning? You must discard them. They are no longer necessary if you have the willpower in you. Discard them, they are no longer necessary. This is our baggage of negativity that are carried over. Now, today, I have put a stop to it. That is, it will never be a problem or a hindrance to me. Ekwubi okwu, okwu, okwu okwu ekwuru n'ọnụ. Yes, I can reverse it with the word of mouth. You can even reverse it with the word of mouth. Imesịa ya igbudori anu anụ, tudori ya aza, tidori ya ọfọ, na-eto anyị sikwu ka This is the new order. and it take on form. <laughs> the problem is that you have little faith. You don't even know how things work in creation. You are still using analog instead of being smart. Yes, we're in smart era where even in spirituality you understand a lot of things. That's why even in spiritual work, some of these, some certain things have really changed a little yes, the method of doing some certain things have really changed a little, and it will still give you the same result or even better because of having better understanding of how things work. So stop entangling, forget about whatever that was told you about your negative you are. Make a declaration today. If you cannot do it, go for a that will help you to do it. To superimpose your ya your earthly condition now and decree of the new order. And believe in me, it will start to take on form after that sacrifice and after that okwu ekwubiri ekwubichaa chaya ihe ọhụrụ ebido mere n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile n'ụbọchị taa ekwughị onye ka m na-ekwubi n'ụbọchị taa si na taa stop entangling yourself ka e nwee new beginning in your life. ọ bụrụ na anyị gechara nkụzi a inwe ajụjụ ọbụla ị nwere ihe a nkọwara the best way to handle ya ihe ụwa yes send elu meseji ma ọ bụ na ọ nwere ajụjụ ọbụla ị nwere na nkụzi niile nkụzigo sofa echefuna ma YouTube channel Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite send elu meseji 0805 7837 672 bifo anyị gawa n'iru ka anyị yọtụ egwu anyị yọchazie egwu nchịkọta abịazie nye ngozi wee chịkọta n'oge awa nke eziokwu esi njedebe ya gazienụ

Body, body, body, body,

I know I'm Asị sị m na ọdịnala ka ọ dị mma Ọ nwere ofu akụkọ mma akọ bịa n'otu Ọ nwere otu nwaanyị maara nke ọma ya na di ya wee na-enwe nghọtahie na alụmdi na nwunye ha Ọ ụbọchị ihe na-ese okwu mmadụ amaghị di ya wee rụọ otu ụbọchị wee bụrụ nnukwu nwaanyị a wee bụrụ abe ndị ya wee sị na ya agaghị anụsị mana ihe dị egwuregwu melụ nwata nwaanyị a nọ na ọnwa atọ na be nne ya o wee wutu ya wee lotu o wee cheta na ihe na-esi na nke onye akara ya o wee were ọjị wee kpọkwuo nna nne ya kpọkwuo nne ya asesọ kpọkwuo nne ya nwụrụ anwụ si ya biko ọnọdụ m a nọ ọ dịghị mma o nweghị ebe nzimedo ọjị dị m agbaghị m n'ilo mana ọ dọkịta kpọmasị wee ngwongwo m na be gị ọnọdụ ọ dịghị mma akwa arịrị ụbọchị anwa o ji ọjị n'aka wee kpebido okwu okwu a kwuche okwu a o wee n'abalị ụbọchị ahụ dịka ọ jikọrọ ya bụ akwụkwọ o wee na ụwa wee fụ nne ya nke nwụrụ anwụ na mmụọ nne ya wee sị na ada m wee ya ada ya ya aka ihe ọzọ ya pụtasịrị onwe ya bụ na nkwurube dị mgbe nne ya ma mgbuoro anwụrụ bata na ngwurube dị ya wee kpọọ nna dị ya ụkwụ onye nke ngwuoro ya nwụrụ oge gara aka wee kpọọ ya afọ na-akpụ ya ma dị ndụ kpọọ ya maazị wee sị ya maazị mgbe nwa gị bịara ka abịa n'ụlọ nwaanyị ọ bụ maka mkpọnyere ya n'aka biko kwe ka ezinụlọ ụlọ gba nwa nwaanyị o wee sị na ọhịa ka emechara na nlọ ya wee tata wee bụ ụlọ na nlọ ya wee naba natara bịa wee na-asị kere ihe nke apụta olulo otu ọnwa na ya nụkwana nna ya di ya nwa wee sikwa n'ugwu awụsa ebe ọ nọ wee nyere moto wee bata bịa wee sịa nwa bata ngwongwo gị ka ha nachiga ebe ha n'ugwu awụsa etu a ka ha si wee dozie ịghọtara ihe na-ekwu ọ ka ịghọta na ọdịnala dị mma mana okwu na ụka nghọtaghị ha nwere ime onwe ha nke ekweghị ndozi mana ịbụgo na chi nke ọdịnala were ya ọ wee dị mma ya gazie ebe a n'ụbọchị tata ekwubie m okwu dịka onye nchụaja n'isi nwoke na isi nwaanyị ndị niile sonyere anyị n'oge awa nke eziokwu n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile asị m ndị niile ọ bụ negative iyi ụwa in their previous earth life bụ ihe ha na-aya dịka onye nchụaja Ugochitubodara temple ekwubie m okwu n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile si ka m nwere onwe dị let every yoke be broken let there be liberation let there be upliftment Let bygone be bygone. I decree the new order in their lives. Let favor begin to happen. Let there be miracle in their life. Ka ihe ọhụrụ bido mebe. Etu anyị si gụ ka ọ ga-esi mee na afọ abụ na afọ, mee na nkwọ abụ na nkwọ, mee na eke abụ na eke, mee na orie abụ na orie. N'aha Chukwu Okike kepụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa. Ya gazienụ n'ọfọ. Iderecha vidiyo atụsara ya ndị ya dị ụnụ. Daalụnụ.